ọ bụla anyị ka ikpe dịrị mana enwere onye a na-ewepụ anụ were eri anụ ihe gbasara marieji siri ike ọ bụrụ na obi gị esighị ike ịba na marieji ya emewe ihe dị na ya maka na ihe gbasara marieji na-abụ anụrụ na ya a na-amụ akwụkwọ ya akwụkwọ kachasị akwụkwọ ka a na-amụ n'ime ọ bụrụ na ịbụ nwoke nọ into marriage already ma ọkwa nne na-achọ ịbanye intu marriage ị nwekwara obi ihe eji wee dị ụfọdụ ihe ọ bụ na ịbụ nwoke ịnụọ nwaanyị ọ bụ na nwunye gị agba n'ilo kedu ihe ị ga-eme ọ bụ na ịbụ nwaanyị ịnụọ di di gị gbaa n'ilo kedu ihe ị ga-eme nwaanyị anyị na-ekiri kịta ọ na ụdị ọ mụtara ụmụ na abụ n'aka di ya e, mana di ya e na-adị emekarị travel oge niile e wee mesịa di ya wee mee travel enwekwanụ nwoke ya na ya na anyị and ya bụ nwoke ya na ya na-ayị bidebere nso n'ebe ha bi so enyi nwoke ahụ ya na ya na anyị na monitọ oge ọbụla di ya nọ nso na oge di ya anọghị nso ọbụla di ya mere a travel enyi ya nwoke take over wee sughe ihe a na-esu ihe a ya ka ha sugidere afọ wee banye nwaanyị wee tụrụ ime ka ọ tụrụ ime ahụ enyi ya nwoke a na-enetekwa ya anya onye iji ego enyi ya nwoke enyi ya ọ bụrụkwa nnọọ ka ha na-abụ dine enyi ya nwoke dinekwu ya ha na-abụ a na-atọ ụtọ na-aga di ya nọrọkwa travel omel ọ batakwa ha rilas ya ọ dịka enweghị ihe na-eme oge nwaanyị dị ime nwaanyị wee fụ ụsụba di ya ka ha na-abụ dine ka ọ dịzie ka ọ di ya tụgharịa ya bụ ime ka emegidere nwaanyị wee mesịa wee mụọ nwa mụọ nwa nwaanyị enuwa oku n'aka ebe ahụ ka ọ nwụrụ nwa nwaanyị enuwa ha na-aba aka na-ayịkwọ maka na ọyị ha na-aba agbasaba ha ka na-ayị emesịa o ruo oge anyị akpọ nwa anụnwa afa enyi nwoke wee bịa bụ mmemme di ya bụ ezigbo di mere ihe n'isi ya ha na-abọ na anụ dịka di na nwunye nọkwa na mmemme ebe anyị anọ wee gụ nwa ahụ afa ịmazi ihe merụ na ọ bụ enyi nwoke nwaanyị enụnwa bụ ihe bịarụ gụọ nwa anụnwa afa oge ahụ ka nwoke ji wee gbaka n'ime onwe ọ na-asị ọ gịnị na-emezi kedụzi nke bụ onye bịara abịa ịbịa gụrụ ya nwa ya afa o nụrụkwa asụ mee gịnị na okpuo gbakwọ nkịtị na-ene kedu ihe na-eme nwunye ya ya na ọ bụghị ya nwee nwa kama nwaanyị bịara na-afọ ọsụ ya na ọnwụ ya dị ihe ahụ ịmanụka ụmụ nwaanyị si eme ọ bụrụ na ha tụta ime outside ha ya abatazi n'ime ụlọ fọsụbazie di ha ka di ha dine ha so that ozie na ego na ahụ na ihe a abụghị nwa gị ọ na-asị gị ọkwa mụ na gị dinere ụbọchị a andị na ovulation period m bụ ụbọchị ahụ mụ na gị dinere ịbụkwanụ nwaanyị ịma nke bụ ovulation na nke abụọ ịma ka esi agụ menstrual cycle ụfọdụ n'ime ụmụ nwoke amụ ha ka esi agụ menstrual cycle so ọ ya ka ụmụ nwaanyị si eme ụlọ ihe oge niile dịka nwoke ị kwesịrị ịmụ ka esi agụ menstrual cycle nwunye gị nọ ya na period ya ị mara oge o bidoro so that gị na ya mitie ịgbakọrịa na-ekwe n'oge mụ na gị mitiri and n'oge ị nọ ị nọ na free period ama m ị nọ na ovulation ama m ị ya ihe niile ma ọ bụrụ na ịma ọ bụkwa na ịma ha jee mụọ ka esi agụ ya ka o doo gị anya egwu na ya na ọsọsọ ọrụ ụmụ nwaanyị ka ọ bụ ọ bụ ọrụ gụnwa akwụkwọ nwoke ka ọ bụ karịa ị na-echi itizi gị nwaanyị afọ ọsụbazie nwoke na ọ bụ ya nwe nwa nwoke ma asept na ọ ya nwe nwa ka emesizi arụ nwa na-eto ka nwa nwa na-eto e wee mee mitin wee si nwoke bụ enyi nwoke nwaanyị nụnwa biko bịa kpọrọ nwa gị ihe a bụ nwa gị ka ọ bụ maka na emesizi arụ ihe ahụ agaziri nwoke ahụ ọfụma bụ enyi nwoke nke nwaanyị nụnwa bịa kpọrọ nwa ya ka ihe mmalite gawara ya ọfụma nwoke abịakwa kpọrọ nwa ya naba nwaanyị na di ya a na-enezi anya na di ji ego wee nụ ya di mere ego n'isi ya asị ya nwaanyị jee kwakọrọ ngwongwo gị si be m pụọ nwoke emee die ha na-abụ ebirikwe nwoke afọ gị vuo ya si ya nwaanyị ama m ihe ị mere ma na-agbaghara go gị ihe ahụ ị mere mụ na gị ka ya ebi dịka di na nwunye nke a na-awa akpata oyi gụnwa bụ nwoke ọ bụ na nwaanyị echi itinye gị ihe emewu ihe a nwoke a mere o siri ike gụnwa bụ nwaanyị na-ege m ntị ọ bụrụ na nwoke chitie on you bụ di na-anụ gị anụ jee mụọ nwa ọzọ outside ya nọ ngwanụ ka anyị marụzie ihe ya eme enwe nke ịma ihe eme dee na comment section ihe na-eme n'ụwa